nọtamspa m tụrụ n'owere gbaa bọọlụ ebe a bụrụ m onye nwe mgbe m pụkwara gaa Ajax nke nọ na Holland esi m na elee ihe mere Kanu ji gaa nke ukwuu na esighị na Ajax ka mgbe ahụ ka m matara ihe a na-akọ na ebe mbụ kpara n'obodo oyibo ịga soro ndị oyibo kpọọ nke so nke ahụ ya echefu ya echefu abịakwanụ na eh, ike ịkpara ahịa ka njikwa kpawa ya na aga ebuche ebuche chi ga-abọchie jie ka ngwokwa ya na nkenke na um, ebe ọbụla m gbabere bọọlụ na iko ndị obodo ahụ iko niile dị mkpa aka m emetụcha ya ekelere m Chineke Eh, goolu m nyere mgbe naijiria na ndị obodo brazil na-agba eh, semifinals eh, olympic goolu chineke maka na oge agwụla oge agwụchala afọ onye na-egbu egbu ka o e gbuchie nke a na-akpọ maachị a na-agba ike chineke ka nwa nkwụ atụgharị ya tụgharịa ihe niile emetụ otu m chikwara tụgharịa ya bụ ihe na-agbagwoju ndị mmadụ mere nụ eji na-ekwu okwu ya ruota mere gịnị na onye ọbụla na-enweghị ọgụgụ isi eji agba bọọlụ onye ọbụla na-adịghịkwanụ amara bọọlụ agba obodo ọbụla si na ụwa niile nọ na akacha bọọlụ agba si ha na o nwere goolu ahụ nke anyị nyere a ga-esi gị na aka nụsi n'obodo ahụ ọ bụrụ na enyere goolu ahụ dịkwa ka ejiri merie jiri pụta nke a na-akpọ faịnal ee abịakwa na iwi eh, eh, na iko ee ndị Arsenal klọb ndị na-agbapụ a na-akpọ Arsenal ọ nwechara goolu ndị enyekwara dị ụdị na ụdị mere ndị mmadụ ji ekwukwa okwu ya eh, mekwara ndị mmadụ jiri lapụ ihe niile ebe ọbụla ha na-eso sowa klọb a na-akpọ afọ ọkwa na naijiria eh, ọta isi kwuo eh, ewu afrika futbọl ọbụ ihe chineke dozikwara m ịgba m ụka ahụ amịrịsị na nkọwa ihe niile ahụ ga-ekwucha ya bikos n'ihi na o buru oke ibu egele chineke mana ihe ndị a kpọtụchara gị aha bụ ihe mere na ndị mmadụ ada na-ajụ dịkwana nke ọwụ etu na iji ọma mesịrị ihe niile ahụ na ha dịcha nnọọ mma ma nke m ga-ewu nwe nke ịma ọ ga-abụ asị metụ aka taa emetụ aka site na nke aka maka ha niile bachara uru mgbe a chọrọ ha Meet David. He got a new apartment. David apartment was so empty, he need to buy some electronics and home appliances. He is thinking of how and where to buy the products. David got a new microwave from the market, his microwave stopped working some minutes after use. David's fiancée, Mary, is coming to visit, on getting to his house. David was busy lamenting over the products he bought. He told her how has been cheated, stressed, puzzled, and came to her mind and told David to check it out. David visiting www.anthills.com.ng. David purchasing a new microwave and some other home appliances. His order was delivered to his doorstep in less than 24 hours, after making payment with his card. David thanking his fiancée for introducing Anthales to him.